Bọs ndị a abịago taịm ya elugo anaụnsụọ ha bido bọdịn efolo gate ji well organized enweghị majik dị n'ife enweghị ofu mkpụrụ majik dị na ya ọkwa ịma majik majik wọn kọbọ adịghị na ya this is just ordinary hall just hall dị ife a na-egasịa ebe bọsụ si na bọọdụ gasị ndị mmadụ e, e, gate b enweghị majik dị na destin mana unu achọghị ime ka laịf a dịla anyị mma na-achọghị ime ka laịf dịla menụnụ ka laịf dịla anyị mma nwa obere ee how many years ka anyị nwere to live on this earth even ụlọ nwa na-ebukọ this thing come together ka anyị lụọ mega stations thank God afọ m nke ndị Enugu na fa alụ um, Peter Mbaji sie ike anya na-afụkwanụ unu na-eme travel ji wee lọrọ fọs na travel mụtanụ na ife dị mma na be anyị ka anyị metụ n'obere enjoy bọọsụ ọwa ego one ọ na ịnọsị ivm ka ọ wuru bọọsụ ụsa a n'igbo niile ụna kọmplens na a na-emegbu ndị igbo a na-emekpa ndị igbo arụ na sinsi anụchala ọgụ na ndị igbo sekọnd klaasị a na-akọfusi akụkọ sekọnd klaasị for how long kụnụ ya na kọmplen stop complaining move with nke inwelu move with nke inwelu a na nke m aghọta ha apụtasị na onye ahụ minista transport kọmishọna na-afụ maka transport na ke transport na kọmishọna amụọ transport transpọtụ danfo mmadụ gotala onwe ka iji ewuru kọmishọna na ya amin ụra na rizin kweri ife rizin ka taminal bọs ndị a na-awụgasị kọmishọna transpọtụ ya ana m ada afụgasị azụ na onye a kọmishọna transpọtụ ihe bọs e nwe rel na-alụ ọrụ ịlụrụ ị na-awụ kọmishọna ya eh? what are you commissioning ai ife a na-agbakwa anya mmiri ọ na-agba m anya mmiri eziokwu just take a look eh? welcome to Manchester onwe magic dị ebe a na-ema wifi na-ema wifi eh? ebe a pụtara na ịkrosi iri banye ọ bụrụ onye na-achọrọ ịba tram ọba tram people are coming in n'anya dị security ụdị ebe a kịta mmadụ abịa ebe a ịbịa ịbịa gbu mmadụ na kamera na anwụjuru ebe a kamera ụkwụ ego one menu ka life dotụrụ n'anyị ma ụnụ biko ka anyị ayọ ụnụ ka ayọ ụnụ how many years ka ụnụ nwere to live come together biko ịnweta ozi a nye m aka gbasaa ya ife a na ọ na-agbawazi obi ụmụnne anyị na-ele their properties na-agbanazi obodo people want to live better life ilivgoro better life nwana ewe e, tido eh how many years ka most of us nwere to live eh most of our governors erukwuo na 60 years and within you ịma na onye ri abago ụwọ na ahụ maọbụ nke ọzọ doga ya n'ịgbadabago how many of you ka nwere 30 years to live why na ụlọ enweghị ike imere anyị ife dị mma ogoro for once ka e nwee ezigbo ife anyị ga-echeta na onye rigota ọ na-ekwu na past gọọmenti tirie na problem ifele mee ụnụ obi ebele mee ụnụ ụzọ ife ebu a ka m na-ahapụrụ ụnụ taa obi na-agbawa m eziokwu naijirians jiri aka ha onye ruo ole prọpati ya na-agbara obodo onye ruo na-ele prọpati na-agbara anyị jizi aka anyị e, e, bụrụ onwe anyị na-ebutere ndị ọcha a na-ele properties na people want to live better life you can make us live better life ma ọ bụrụ na ị chọọ ka iji position gha unu apakizi na ego unu apakizi na ego unu ya nwụkwọ unu apakizi na ego ruo na ife dị mma ife a na-ewute too much ee ọ dịka onwe majik dị na ya apụ n'ụzọ a na-ekpe ekpere mmụọ ṅụ ọbara mmụọ mmụọ na-aṅụ ọbara ọbụla ụzọ wifu na-arụghọ mmụọ nwe ọbara ọkụ dị mmụọ nwe ọbara anakpo ọchịchịrị na ife nwe mmekọ ụkọ ọchịchịrị ha ka o ji mmadụ gafee asị nọ ndị mmụọ nothing like ndị mmụọ kọndishọn ntiri ndị naijiria a na-afụtazi ife niile ndị mmụọ ndị mmụọ ebe ndị mmụọ bi ebe a na ka ọkụ ọkụ ọkụ ọkụ kamera nwude mmụọ iwe na-ewe ma ndị obi adịghị mma I travel a lot mana ọ na travel chadị ndị go back home because ebe a ka mmadụ si mana how many people nwere mmụọ ịnatanụ unu achụpụzina ndị be anyị ihe nwanne anyị nwoke kwuru mba onye ije e, nke bụ eziokwu na ọ dị mwute e, onye nwere ntị ya nụrụzie maka ndị ọchịchị ife ndị Igbo kwesịrị inwe bụ ndị ndu ọ bụrụ ndị ọchịchị nne unu ya afụ ebe ndị gọvanọ anyị na-agba egwu ma ọ bụ na nkwucha ife a unu afụgasị egwu dị iche iche ha na-agba ife na-agba mgharị bụ ee kedu ka anyị Igbo dị for past 8 years or 16 years or 12 years ụfọdụ achịcha narị ituo ndị nke bụ ọ na-acha ịchịcha dia ya ife nna jụ bụ kedu ife gosi na ha chetara ọchịchị ya eme ka ha na-agbara egwu ma ndị sinetọs nọ na ya ụnụ ya fịa n'ikpeazụ ajụjụ m wee bụrụ ndị obodo oyibo ndị ọcha doziri be ha unu afụ n'ebe ha wepụta taim na-agba egwu asọm na mmadụ ama enwe aṅụrị mana ọ bụrụ nke isechi post na online ije abroad ebe ndị mụ ife bụ ọchịchị ịfụ na their politicians are busy brainstorming mgbe ọbụla ha nọ n'echiche jee na parliament jee na nke ndị uk anọdụcha otu a ịfụ nọ ndị isi gbakọrọ ọnụ a na-atụ alo ka obodo ya esi wee dị mma ijezie nyepụrụ ndị obodo a na-echere echiche ha nọ na stadium na-enene bọọlụ nọ na ebe a na-agba mgba na-enene WWE ndị yut na ụmụazị a na-enwere aṅụrị ndị elders a na-enwere aṅụrị the vibrant young men nọ na politics a na-brainstorm ka o ya esi wee dịrị ndị obodo na mma without stealing without looting public funds mana be anyị ebe a the reverse is the case anyị nwa na storm na-ele gala na-ele pure water in the heat of the sun na brainstorm na-ata ikikere eze anyị nwa bụ ndị kwesịrị na-eme enjoy na-enweta dividend of democracy anyị nwa na storm ka obodo ya esi dị mma abịakwa n'elu mba ahụ ị na-agba ana na-afọ streti gị with taxation ndị ọchịchị anyị enwere ịgbara egwu ma naanị nwekwesịrị na-agbara egwu onye afọrọ ya Nigeria dị program in such a way na you must commit evil iwu ka ọ bụ na ị ya dị corrupt before you benefit before i provide ya ime attend to the basic needs of lives iya iwu ka ọ bụ you must commit ọ ife isi ike a mere kịta onye afọ na a na-amaketizi ịgwọ ọgwụ ọ bụrụzie marketable commodity yahoo ife niile a na-agazi afịa ịgba akwụna na-agafe igbu mmadụ na-aga afịa a lot of things oge a na-anụ agha erighi anụ mmadụ eriri anụ oke eriri anụ ngwere mana n'ezie ya tata ife agụụ na-eme ụmụ mmadụ ịma ndị na-anwụ n'agụụ kwa ụbọchị sọsọ maka erighi ezigbo nri life onye ahụ dị pronto to disease dị pronto danger onye ka m ji wee kwuo na onye agụụ gburu ee ekwesịghị ọkwa ka erie nri na akwamozu ya onye agụ ugburu ekwesịrọ ka erie nri na akwamozu ya maka ọkwa arụ ka ọ bụ unu zisa ihe onyonyo a aha m brọda Pọl Chigbo ka anyị si na ewee mụta ife ka ọ dị na ala lela kanyo akaye nikwa ọcha o. The music. When we're in the trenches. Yes. Um, when we're in the trenches. Yes. Elu nana kayo, ṣe jí fa. Elu nana lela kayo.